love you. a a ịkpọrọ gị

banyere bụ enwere ike imegide gị ọ dịghị echiche ọbụla enwere ike narụ gị ebe ihe ahụkwa n'ihu dị egwu ka nọ enyere ọgwụ ebi na okwu na gị ji ọjọọ gị dada ngwọrọ dị ya na jizọs kwurule iwu chukwu dị n'isi gị onye na-atụ nwa ntụwa dị oge gị eruela chineke tikwa ngwa n'ugwu iwu ya dị n'isi gị igodo niile ji kpọchie mba gị nwaanyị ọnụ ahụ kpọrọ ogiri ọnụ emetarụrụ ogiri aka gịnị onye nọ ndị nọ onye na nne gị gawa gị petits sons. Hey, hey.